imekwana na ọgwụ anọ na-agwa gị n'ọnwa ọnwebele nọ ewele ka ọgwụ bụ ewele na-akpakwa ike ewele na-etipụkwa mmadụ ala ewele na-etu na mmadụ isi na azidentị bụ ife ọbụla na-ebu ego ego ma na-ebu ego ego mee kichọn elekwa ire eji agwa gị na-elekwa ya ndị ọma na-ege m ntị anyị ebirikwa nabata n'ụbọchị nke tata biko ebe onye na-anụ ọnụ m asị m udo nwoke udo dịrị nwaanyị ndụ nwoke biko o nwere anyị na-ekwu bụ nya anwa ebe anyị na-ekwu okwu nya sị maka ọgwụ amụsụ hụrụ ụfọdụ ndị ajụkata na fe isi egwu onye bụ ihe ka ike esi eme ya na awụ amụ amụsụ na-ata amụsụ na-ata biko for the sake of sanity and for the sake of ihe ọzọ and for the sake of policy, policy guidelines and graphic content o ebe mma ha eti na vidiyo anụwa mana m mechiri unu ihe niile nna ya ukwu bụ SS Power kwuchara maka ya ọ na-akọwa sị na o kwuchara ka esi agụnyanwụ gwụkwanụ ka esi amali chi gwụkwanụ ka esi eme ihe chi onye ọbụla nọ n'ụwa nwee chi onye ọbụla nọ n'ụwa efu nọ n'ụwa nwee chi gwụkwanụ ka esi ihe ya na-eme ka gị na chi gị wee dị na mma kwụkwanụ maka agwọ amụsụ ihe ya na-eme ihe ya eme ka amụsụ ghara ịta gị biko igbo bụ igbo na m nene nwa dị n'akụkụ ya ka unu fụ ihe o megasị ma ngosi vidiyo ebe o gburu ọkụkọ n'ebe e gburu ewu maka it contains blood and it's a graphic content in order to secure the sanity of this channel for us not to be attacked by YouTube or one or two things biko nenụ vidiyo akpụ n'ụfụ eh, igbo mụrụ nze m ọzọ eh, onye na n'ọnụokwu bụ ss power agwa m na nwere ọnụokwu mmalị m ka anyị nwebe ọya egwu m sị na ibe ọma ya emela anyị mụ bụ okwu akpụ n'ọnụ na Aguleri okwupụ nke mmere makwasị ọzọ n'elu ebe eh, njem abịa taata bụ maka ọgwụ amụsụ ya na chi ụwa agwara m ụnụ mbụ sụnụ na onye na-amara ochie ya ọ gaa n'iru ọbụla ibe aga wọlịa o nwere taịm onye elu iwe eme gị n'ibe akpochibelie mgbe anyị akpochiri ịma na onye nwere ego mnakọta ọbụla ọsịnye ọbụla nwere ozi ego na ọnakọtara ọbụla nwere ozi ego ọsọ usoro wee ji eme ka o nwee mmemme gịnị gọọmenti enuo ava na ọzabụrụ bifo mana uche ya gbara ọlịa akwaji agba afa malibe bụ ibe bụ problem ọ nwerekọbụla ibe problem bụ n'ochie na ọ na-eme ibe ọgwa na-agalị na-eme ibe na ọ na-agalị olụzie mgbe ibe chi chie lutezli ka ọ malụ ma oyeche iru n'ibe ọ nọ o mee gịnị o jebe mee ọgwụ ibe ọgwụ chi ekpochikola iru ọlịa ọ nwere ndị na-amarụ chibe mechekwa amalichibe si anụ nwe ị na ya n'anya iwe na ahụhụ ji adị mma mmadụ na-emechọ mme travel na-aga many place ọ na-eje e, obodo oyibo o ụzọ mee gịnị ọ jụọ esi ebe ọ bụ nya ka ọ bịara ụwa mme nnụ malụ ma obodo oyibo anụ nwa na-aga ije nwa na-aga n'obodo oyibo ya agahali ọfụma ọ bụrụ na ejere obodo oyibo ruo ebe ahụ ruo n'obodo oyibo ị na-apụ streeti n'obodo streeti no 20 years 30 years nwere aka kụtara gị ijụrụ ese nwee jebe ị abụ onye jụrụ ese jụcha na na vileji bịa fụda nke bụ onye nọrụ 20 years o jụwa ese ama na obodo oyibo ahụ ya adịa mma n'arụ ọma na chi dị ndụ na nya na chi ya o si naijiria gaba obodo obodo okwuda nke nwa efu ọ na-akpata ego ifile na ọgwụ ibe na abụrụ ọgụ, agwara mụ na agba. agwa m na ibe na-abụ nwoke mkpata ego n'ụwa nwa bụ chi nwe na n'anya na-ebuchie nwoke azụ shi iyi ụwa nwa na-ebuche nwoke azụ ya na amoosu ịmalibe na-abụ nwa ịdị nnekwu na abịa gị ịmalibe na-abụ anwa ide ude ka ebunu ịmalibe na-abụ nwa ikpe ego eji na-achọta gị achọta na ya plis mmadụ ga-eji na-achọ gị na bụrụ gị eji na-achọ mmadụ ibe na-abụrụ ọgụ malichi ụwa gị ka ịmalibe bụ problem na famili gị malibe bụ problem na ebe ị nọ ka ịbọma meele gị agwa m na ọgwụ amoosu riri mana ibe m tata bụ na alụrụ m ọgwụ amoosu dechuteala ka ọbụna m bịa lụọ anya tere taịpụ ahụ ọ na-adị alụrụ m nke na-adị n'ite nke a na-adị n'ite alụrụ ya lụsị anya tinye ya ọbịarabebụ mgbu onwe abụrụ aja ọgwụ ọgwụ amoosu na ọbịarabebụ mgbu onwe dị ka ọnụ na ọgwụ ahụ mezukwu unu o nwere ọgwọ m ọzọ nne m debere dịka nke nzukọ ụlọ ụnyaahụ dị tu mma kwadebe abụọ tata zukwu na ibe bụ chi ahụ ị e na-ekwu chi na-enwe ike nga mana ọ nwere onye ya enwe chi agbasị afa ọbụna ichi ekere n'ide ike nga na ọgụmagodu gị bụ chi enwe ekwu okwu ike nga nwee onye ya ya malichi ozugbo na ọmali ikenga ya ikenga nọdụ ikenga abụ nkwọ ebe a na-akpụ ya Munachi nna kpọtụrụ mmadụ tata bụ onye bụ akpakọtawo ego ike agwụ mechibe ememe gịnị ibe kpochie ọ dịka mmadụ gwara ọgwụ debe na famili ka ọ bụ ụmụnna kpakọrọ aka ọnụ gba ọgwụ ibe niile soro otu ahụ ihe agba mbọ malibe bụ ya na ahịa gị maka ị na-akọtati aka n'ibe dị njọ si na mmadụ na-achọ gị ọ bụrụ ọbụna ibe adọrọzila gị na mmesi na mmadụ achọwọ gị ibe soro like that mara amalị mara ichi gị chi anya dịzi n'izu ibe ya mere onye ọbụla nye na chi ya dị na mma ibe mekọrị onye ka e onye nwere ichi onye azụ na onye nwere chi azụ ọnya bụ na unu lụrụ nne n'ọdụ na moto moto nwa azị ntọnụ ebe n'ime moto ahụ pụta ibi na-agwa ndị mmadụ bụ na ị nwere okechi onye pụta sị gị na nwekwara okechi n'ibe emere okechi ahụ abụrụ n'ọnụ na mmadụ na-enwe echi so ọ na nwere ndị ụka na-agwụ na mmadụ na-ede enwe eche ndị ụka nwụ nna ya n'anya na-abịa akwado chi ọ bụrụ mma agwụ na ebe a na-abịa iche na ebe nna agwụ mara amara na ndị ụka na-akwado chi be ndị ụka na-enwe agụ ma ọ bụrụ na amarụ asịrọ m na ibe ndị ụka na-eme dị njọkọ na ebe a na-eme na wa mara ka a ji eme na saịdị nkebe otu ntị akụwalụ na iwe bụ na o nwere mmadụ na-amara anya akwa m nso iwe ọbụla gbagwojuru na ya jụọ m na mma gwa unyi mana mmezukwu n'ibe a na nwere bụ oke nwere a na-akpọ oke e, oke e, ọgwụ amoosu na nwunye ọgwụ amoosu na nwa ọgwụ amoosu mmezukwu na ọgwụ amoosu na-atọ nlụlụ ebe a nwere afụchakwa ibe niile ma na-eli anyị ya na ebe mgbusi ibe niile ahụ ya na-egbu mekechọ na ha niile erisiri ife nwancha niile bụ ofufe ka ọ bụ n'ofu arụ gị nabatara emeli gị ọ bụrụ iwu bụ na ka amụsụ na-achụ ọ bụrụ iwu bụ na ya agba ọgwụ ma kpata ego o wee ewela anụ nwunye na abụja ọsọ ewele nkịtị na-egbu mmadụ ma the reason o ji egbu mmadụ bụ ewela anụ nwunye na a na-agwọ ọgwụ ọbụla na-eli ọbala eli ọbara na-eli ọbara nkịta na-eli obele ebunu na-eli ive ihe nwere taịm oyere ọbụla ị na-enyere nri ọbụla na-ebu ego ego ọbụla ị na-enyerozi nri ọba ya lebe na-atụrụ anya mara amala nweta ọgwụ ewele ebe ọbụla ijere nweta ọgwụ ewele mee ka echi onye na-enye nri ka ọ na-eruju ahụ nke na oge na elujukwa nke gị ọgwụ na-ebu ego ego site dị mana na-ebu ego ego mee ka echi onye na-enye nri maka na ọbụla na-enyere nri ọgwụ na-ebute ego na-akpenye uke ọgwụ ọbụla na-ebute ego na-akpa uke ọmụbụ ss pawa na-agba gị mali amalite ata ọgwụ ọbụla bụ ewele onwero nke bụ obele ewele na nnukwu ewele ọgwụ ọbụla bụ eligo ego tata ịma na ibe na-ebu ego ego mara mma na edozi ya anya ike ọ bụrụ na ọhụrụ gị nkontrol ibuli ya etuvo ka ibunagịl onye bugele gị imekwana na ọgwụ anọ na-agwa gị na ọnwa bele na ewele ka ọ bụ ewele na-akpakwa ike ewele na-etipụkwa mmadụ ala ewele na-asụkwa mmadụ isi na azidentị bụ ife ọbụla na-ebu ego ego mana nwa na-ebu ego gome kichen elekwere iji agwa gị na-elekwu ya ekenekwe m unu sonu m na azụ mụnụ n'ụlọ ka anyị gaa n'iru gaa n'ebe ọgwụ amụnsọ a dịkwunu ụfọ ọgwụ amụnsọ n'anya ya unu bụ ọgwụ amụsụ maka na maka na aja egbu edi bụ ọgwụ amụsụ mana apụta agba gị azụ kpọrọ gị aja egbu edi ka ịnwa ha dị confuse mgbe nweta ego mmezikwu na ọgwụ kwunu bụ aja egbu edi livoni livoni igbo aja eji m n'aka unu nnecha na vidiyo biko ebe onye nọ nnecha vidiyo anyị ama m na vidiyo anwanyela gị aka biko gbasapụ ozi ya n'ụwa tinye na wasapụ gị tinye na telegram gị gbasapụ ya ka ndị ọzọ soro gị nene mụtakwa ihe maka ihe ọbụla ọ kwụsị na vidiyo nwa bụ ihe ya anọnwụ na be gị in your own comfort ị na-enene dịka tutorial ị na-enene ị na-eme ha ngwa gị ka ọ si na ihe ọzụzụ igbo n'afọ a unu notice unu fụ na njọ ahịa dị na ịntanetị kịta njọ ahịa dị ndị dibịa niile ma ndị oke ite ma ndị igbo bụ ma ndị gịnị gịnị onye ọbụla anakpụchi ala onye ọbụla anakpụsi gị so biko na disi ya ikwu na eju na si n'ile ọma ka o ji aga anyị ji eziokwu wee na-achọ unu na chanel anyị anụnwa biko eziokwu bụ ndụ biko nọ ebe na-enecha ya nyere aka gbasa ozi a shie ya drọpụ ya kọment kwa ya biko nke ọbụ kacha m mkpa daa notifikeshọn kliki a ka ị na-enweta mgbe ọbụla i post vidiyo ọfụ Igbo ndị ọma ji eme ọnụ ka anyị nwee mgbe ọzọ